Huh? 13 years. Hey! Bịa here. How are you 13 years. O chere na ọ bụ egwu maka na ọkụ agbangada anya. Ụbọchị ahụ ndị ntorobịa ọba wuchiri n'ebe ahụ ọ na-ele mmanya nwa were ụmụntakịrị na-atụ mgbere ịchụnta ego n'abalị iri abụọ na atọ ọnwa Juun oge ndị ntorobịa wuchiri wee kpọpụta ụmụ akwụna niile jupụtara n'ebe ahụ wee dọkwa ya bụ nwaanyị aka na ntị ka ọ kwụsị ịdị na-edebe ụmụntakịrị erubeghị ihe eji mmadụ eme ka ha na-agba akwụna wee were ha na-achụrụ ego ka nke a gasịrị onye ọbụla tụrụ anya na nwaanyị a ga-enwe nchegharị makwanụ mwute gbanwee ndụ ya mana ya bụ nwaanyị eji madam ukwu venza oriakụ chioma okeke bụ onye anya ahụbeghị eri mgbe awakporo ebe ahụ ji aka ya wee tụpụta onwe ya mgbe ọ ga-akpọtụzi kọmishọna okwu ụmụ nwaanyị dị n'aka Anambra steeti Bifie Obi-Nabọ ka ya rụbanye ya n'ọrụ ahụ site n'ịkọwa ya na onwe ka ha si na-arụ ya n'oge mbụ wee na-agba mbọ inye ya aka azụ isonye si e ya bụ na o mechara ya bụ ihe anyị jee ka anyị jee nwụrụ ya nwụrụ ụmụazị ya nwa ka anyị nwee ike inete nwa ụmụaka anya ọ gbasara anya afụrụ ụmụazị anyị afụrụ ya bụ nwata nwaanyị anyị wee nata a na-emezi nwaanyị na di wee kpọbazie m n'ekwentị na ha chọrọ ibi inye m ngarị ka m wee kwuo na ife m fụ na m afụkwazị wee sị ya ngwa ha bịa na ngarị dị ụsọ ha bịa nyenụ m ebe ha na-eche m bụ ifi obi na-aba anya kwuo ngarị ka m na-eli na nsogbu adịrọ mkpọ aka na-achị Anambra steeti eh, prọfesọ Chukwuma si Soludo wee gwa na-ekwu ihe na-eme wee gwa m na ihe jidebe m ebe ahụ ka m jide n'aka na onye ọna mmere ụdị ọtọ na anụnwa na aka na-abọghọli ofu aka na aka kpali ya mụ gaa n'ihu wee kweta kpọkwa ndị ọrụ uwe ojii ha wee bunyekwa m uche akụkọwa NTA chọpụtakwarị na nwaanyị a anọrarị eri afọ 2019 wee na-akpa arụ dị otu a na Anambra steeti anyị bịaziri ihe bụ ọnọdụ ụmụntakịrị ahụ agbapụtagasịrị n'ebe ahụ kọmishọna mere ka amata na ha ga ese n'aka ya bụ nwaanyị aka kparagoro ugbu a wee chọpụta ebe ụmụntakịrị ndị ahụ nọ nyefekwa ha n'aka ndị ga-agwa ha okwu nye ha ọzụzụ na nkụzi ihe dum ga-abara ha uru wee gbanwee ọnọdụ ebimụndụ ha kọmishọna mekwara ka amata na okwu ahụ bụzi nke ga-apụ ụlọ ikpe n'oge na-adịghị anya site n'ọka abụ m chinyere fesi okoye akụkọ ụwa nta e.